ndewonu ụmụnne m ndị Igbo ndị ọma njem ọnụ ekelekwa m unu olee otu unu mere ebe m si ewetara unu ozi a bụ n'ụlọ ozi ndị ha asịrị fm aka m abụkwa nwanne gị nwoke 042 Solex onye akụkọ ụwa ahụrụ m nnọọ ihe onyonyo a hụcha ihe mere ebe ahụ si mba na m ga-eweta ya bụ ihe onyonyo ka mụ na unu bụ ụmụnne m soro ma tinye anya na ya ma tụgharịkene obere uche na ya bụ ihe onyonyo kedu ihe a sị na o mere ebe ahụ dịka anyị siri wee nụ ebe anyị si wee nweta ya bụ ihe onyonyo ha na-akọwa na ọ bụ mmemme ncheta ọmụmụ bụ nke ama dịka birthday celebration n'olu bekee ka ha na-eme a sịkwa nnọọ birthday celebration nke nwoke a na ya bụ ihe onyonyo dịka unu ga-ahụ ya bụ nwoke nọ nnọọ na-eme ihe ngosi bụ nke ama dịka pefọmansị n'olu bekee ọnwụ ewekwudo ya ebe ahụ dịka ọ na-eme ya bụ ihe ngosi ọtụtụ ndị mmadụ na-akụrụ ya aka na-amụ na-aṅụrị ma mgbe ọnwụ bịadịrị kwudo ya ndị mmadụ aghọtahụ na nwoke na-anazikwa ana kama ha kachi na nke ahụ ọ dakwara n'ala ka so na ya bụ ihe ngosi bụ pefọmansị nke ọ na-enye ha ha ka na-amụrịkwa ka na-ewerekwa ihe onyonyo ma na-ese ogologo okwu adị mmanụ ka mgbede ya mere ọ ga-aka maka iburu oche gị kpụdobe nso ma nọrọ ala ka anyị anya na ya bụ ihe onyinyo ma hụ ka ya bụ ihe si wee gaa ka m bịakwanụ Thank you.

ọkụ ikirichala ya bụ ihe onyonyo ee ihe mere nji wee metụ ụda ya bụ ihe onyonyo bụ saụnd aka bụ maka egwu na-akpọ ebe ahụ maka ndị Facebook na ndị YouTube na ihe gbasara copyright ee nke ahụ e wee dịrị onwe ya ihe onyonyo a ikiriri ugbu a butere nkwumuche onye dị iche iche dịka ụfọdụ ndị mmadụ na-ekwu obi ha wee na-ekwu uche ha ihe ha na-eche na ọ ga-abụ ihe kpatara ya bụ ọnwụ mberede nke dakwuru nwoke a ụfọdụ ndị mmadụ na-asị na na o nwere ike ọ bụrụ na onwe ihe mmadụ tinyere ya na mmanya maọkwa ihe oriri oriri na ya bụ mmemme ụfọdụ ndị mmadụ a na-asịkwanụ na o ike ọ bụrụ ihe a na-apị apị bụ ndị na-enye nsị ndị na-agbakwanụ nsị na na remote ehe ndị na-abụ na distance abụghọrị ha barị a ebe ọbụla ha nọ na ha ga-apị nwoke ya dịka remote dịka ụfọdụ si wee nwee nkwenye ehe nke ahụ bụ uche ụfọdụ ndị mmadụ mana abịakwanụ na uche nke m mụ na-eleke ele anya na ihe gbasara ọnọdụ ahụike bụ nke ama dịka health condition onye makwana ma ya bụ nwoke eh, ahụ onwe ka ahụ si bụ aya ya ọ wee bụrụ ihe dị mkpa na onye ọbụla dị ndụ kwesịrị ịnọgide nnọọ ịnọgide nnọọ echela sọ mgbe ahụ yawara gị ma mgbe ahụ jitụrụ gị otu ebe ịnọgide nnọọ gaa ụlọ ọgwụ ka lelee onwe gị ọ dị ezigbo mkpa maka na ndị dọkịta bekee ndị dibịa bekee emekwalanụ ka anyị mara na imirikiti n'ime ọya na-egbu ndị mmadụ imirikiti n'ime ọya niile na-egbu ndị mmadụ ọsịsọ na ọ bụrụ na achọpụtara ya n'oge wee gwọwa ya na ya bụ ọya imirikiti n'ime ha na a ga agwọta nwunye ma ọkwanụ e ka Eh, nke ndị bekee na-akpọ management a na amanaji ya bụ ọrịa onye bukwanụ ya bụ ọrịa ebitee ndụ aka ehe wee na-asị biko nụ onye nọtụ nọtụ echela sọ mgbe ahụ yawara gị ịnọtụ nọtụ otu ahụ isi abụ ịnọtụ iburu ụgbọala gị makwa na ụgbọ ọgba tum tum gị jewe mekanik ka eje lele ihe a na-eme mkpọtụ ebe a makwa na ọyịla ka echenjie ya ịnọgide nnọọ ọ bụ ihe magburu onwe ya na ị ga-eje ụlọ ọgwụ ka elele gị nyochaa gị ọfụma mara ka ọnọdụ ahụike gị dị ihe ọzọ wee bụrụkwa um, maka ndị nwere obi ọkụ ndị na-abụ nnọọ ihe ọbụla ya na mmadụ ibe ya mere tupu eme ihe na-eme ọ pụtala ọgụ bikonu ikiricha ihe onyonyo a dị otu a ihe mbụ gbatara m n'uche bụ ọ bụrụkwanụ na ụdị mmadụ a maka abịazi na-ahụta ya mgbe ahụ ọ na-eme ihe ngosi ahụ sikwa nna ihe a ka a na-akpọ onye nwụrụ anwụ na-aga ije ụfọdụ oge mmadụ anwụọla mana ị ka na-ahụ ya ọ na-aga ije na-eme ngara na-eme ihe dị iche iche ọ bụrụkwa na o nwe ka ya na mmadụ si wee baa mba ebe ahụ ewee sị na a na-apịrị ọkpọ mmadụ akụọ ya ọ bụrụ ha ọ bụkwa nna ị kụrụ ọkpọ ma ịkụta di ya ozewe dị ọkpọ daa igbuola mmadụ o wee bụrụ ihe dị ezigbo mkpa na onye ọbụla ga-ama ka esi ejide onwe ya maka ndị nwere obi ọkụ maka gịnị ihe ga-edujenwu mmadụ nga dị nnọọ ntakịrị ọ dị mma ka njedebegodi ebe a maka gịnị atụọrọ ọmara ọmara atụkwara na ofeke ofere isi tinye n'ọfịa ọ bụrụ maka ya gị onye ụwa onye na-egere akụkọ ụwa m ịmarala na etu anyị si eme ya deere ebumnuche gị etisuo ahụ ya bụ ihe nke ikiri ugbu a n'ihe ị na-eche na ọ ga-abụ ihe butere ya bụ ọnwụ mberede nke gburu nwoke a ọ bụrụkwa na ị bụ onye ọrụ ahụike ọ bụrụ na ị bụ dọkịta bekee mbụ dibịa bekee ọ bụrụ na ị bụ medikal practitioner denyere anyị ihe ga-abụ ihe ga-akpatanwu ụdị ọnwụ a na ngalaba okwu ka anyị mara uche gị ka anyị makwaranụ ka anyị si n'ime ya wee mụta hmm? ọ bụrụ maka ya bịa lụkwa gị onye so ebere anyị esonye ekelekwa gị onye asị gị jide ka iji onye asị ya jide ka o ji ị mara na nke o ji kacha mma ekpere m bụ na Chineke nna ga na-anọnyere gị ọpụpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ezi ihe niile nke na-eme gị taa bụkwanụ mbụ ị na-ahụhụ onyonyo anyị a sị gị nnọọ onye gị na aka ka nọkwabụ 042 Solex onye akụkọ ụwa n'iru akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka mmere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook na Instagram gị na-ahụhụ onyonyo pịara m folo ọ bụ na yutub ka ị na-ekiri ya bụ ihe onyonyo pịara m sọskraịbụ ya na mgbịrịgba anya n'akụkụ ka ị nwee ike na-enweta ihe onyonyo ndị ọzọ nga na-ewetara gị n'ọdịnihu ọ bụ na twita ka ị hụrụ ya bụ ihe onyonyo pịara m folo ọ bụ na TikTok itikere m folo ma ata ọkụ ma igbo ndị ọma njem ọnụ igbo mụrụ nze ọzọ ekelekwa m unu wee na-asị na ọ ga na-adịrị unu niile mma o ise ngwanụ m ihe onyonyo a na-atụsara m ya bụ ihe onyonyo na apịrị maka na shia bọtịn ya mara gị mma onye nke m udo dịrị unu